Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ajọ mmụọ ụmụ ibe ụmụ ibe ekenekwa m ụnụ ụmụ ibe ekene m ụnụ asị m ka ka m kene ụnụ n'oge dị awa ka m kene ụnụ n'oge dị ugbu a ụmụ ibe na ihe a na-eme karịrị akarị asị m o nwere egwu m na-eche egwu a na-atọ m ọ na-atọ m aha ibere mpe anyị ji ụka otu a egwu a egwu e, na agụ egwu ọ na-atọ mana ichechefa ya <laughs> mara na anyị si ka a na-asa mmadụ ebe ahụ a na-agụ gọzienụ mmiri nnụnwa anyị butere n'iru gị gọzienụ mmiri nnụnwa ka ọ bụrụ mmiri dị nsọ gọzienụ mmiri nnụnwa anyị butere n'iru gị oh, ka ọ na agwụ anyị ọrịa oh, ka ọ na-achụpụ ajọ mmụọ ụmụ ibe ekene m ụnụ asị m udo dịrị n'ụbọchị nketa na anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo anyị si kama agaghị eme ọdịnala igbo kama ihe dị agba ofu eme ọihe anyị pụtara ụwa ka anyị na-eme ọihe eji mara anyị ka anyị na-eme ọ bụ ka ekwesị akpọ anyị ka anyị na-eme ụmụ ibe ị mana ndị nkịta amaghazi omenala igbo ihe a na-emezi bụ omenelu ha chere ihe a na-eme omenala ha amagha na omenelu ha amagha na omenala igbo bụ ka esi wee gba ya n'afa ka o si eme maka na ịpụgha n'ebe ahụ ha gbara ya n'afa nwanne ị naghazi eme omena ị na-emezi omenelu ị na-emezi omenelu ma ị chọrọ ma ị chọghọ ịpụghapụ anụ ihe agba n'afa ịbago na omenelu nwere ike ndị mmadụ ịma na n'ụwa anyị nọ e nwere mgbe ahụ a na-eje akwụkwọ anọ n'ụlọ akwụkwọ o nwere ike sọ people pụta ike na-eme ka a na-eme dịcha na ihe paasị ya akwụkwọ ichekwa na ọgba ihe o dere ịma na mbọsi <laughs> rịzọtụ mbọsị egzam <laughs> odoga ya na onye agbụ klaasị n'isi mara onye bụ ụzọ wee decha akwụkwọ mana udo dị ụmụ ibe ọkwanụ ka ọ dịrị ndị be anyị na mma ka anyị na-achọ ọ bụghị onye ọbụla ma aja anyị n'ụwa ọ bụghị onye ọbụla ma ya mana sọsọ ihe ndị ojii sọsọ ofu ihe ndị ojii nyere ime bụ nwanne ka m nke bụ eziokwu ọkụ ị hụrụ baịbụl ahụ iji e n'aka ime onye wụ yo problem ọ mma gị na mpa gị ọ bụrụ baịbụl ọ mma gị na mpa gị because why in every country all mother and father na-eme educate nwa it is the responsibility of the parents mana amaghị m nke ndị ochie ihe ndị ochie na-eme n'ụwa nwanne in fact ihe mere anyị adịbeghị mma bụ because of na ya achọghị ịdị mma is because na ị hapụrụ ebe nsogbu anyị dị na-achọghị ebe ọzọ ọnwụ na ịma ha na your problem bụ na responsibility bụ na parents ka ọ dị n'aka ha then how do we get it right? ka anyị ga-esi emezi ọfụma ebe ọ bụ na ya amabeghị at this age na ya amabeghị na our parents bụ responsibility for the children then we get it wrong anyị nwetara wrong that simple as abcd we get it wrong mgbe anyị na-ekwu okwu ụka ihe anyị na-ekwuru okwu ụka bụ for our parents to take correction but anyị hapụziri dị okwu the parents kwubezie ihe ọzọ kwubezie maka baịbụl kwubezie maka pastọ na fada nwanne my parents my parents chọrọ ka m chie fada i went seminary school ndị a na-achọ ka nwa ha chie fada nwanne ọ bụrụ maka ịkpọje mmadụ eluigwe is for money onye na-eji ichi fada na-eji for money onye na-eji ichi pastor na-eji for money so the book ha na-eyuzie for business plan the book wu business plan so ọ bụrụ na ifrit ọ bụrụ na ị chọrọ ịma ebe your problem si ọ bụ the parents because onweghị mgbe disi ndị wayo bịa na ya adịnụ kụọ aka na dọ kpakpakpa no so ihe ha na-eme na street ha na-eji maikrofonu bụ ndị mugu daga ma na-erie all those na-eme datịrị ha mugu e, e, pastọ ji ego anaghị aga na street eme preaching go and check ifu ha na em pastọ mmụọka na street ekwu okwu no ifu ha na em zoe ministry no ha na adebayo na street no you can never see them on the street talking because ha ji catch money mana ọ bụrụ onye na-ebidobeghị ebido onye ka na-ebido ọfụ ọnya ka ị ga-afụ ka o ji maikrofon na-egozie nụ mmiri nnụnwa anyị butere n'iru oge gozie nụ mmeri nnụnwa ka ọ bụrụ mmiri dị nsọ gozie nụ mmeri nnụnwa anyị butere n'iru gị ka ọ na-agwa anyị ọrịa ka ọ na-achụpụ ajọ mmụọ onwebeghị kọstọma mbọsị onwe kọstọma ị gaghị afụzi ya dị onwe ha kọstọma ị gaghị afụzi ya dị why because why ọ ma na ọ na-achọ kọstọma four o'clock in the morning na ọ pụọ oh, na otu unu si unu na-eje ahịa na-eje me market nyanwa na-eje me market ebe ọ na-eje men market ichere gịnị ka ọ na eje ahịa eme four ụjọ ahụ ọ mara ọ na-eje me market ọ ihe o jere ihe ahụ but ụmụnna anyị pụtaziri ụmụnna anyị aghọtaghazi ihe a na-eme that is why nwanne ọnwụ na ichi ijide ihe ichi ijide anụmanụ dangerous animal jide ya n'ebe ahụ ebe ahụ that is the weak point ya ichi ijide agwọ jide n'isi ebe ahụ wik point iche ijide agụ jide n'onu ya ọ weak point ya mana ị gara ekwu maka odozu ndị a na-eje ụka na-eme wayo a ha na-eme wayo a jos jide ha red handed because ọkọ mma kpọga-eje di ya because mma gị mugu ọ bụrụ na ị napụta ha because mugu onye ọbụla na-eri mugu n'ụwa ihe ọ sịkwa gwọdị mugu ọ ya ha ekwekwe ontiri ontiri onye n'anya onye ọbụla a na-eri mugu na ọ bụrụ na erigo gị ọ bụrụ na ịrụọ na guy before ma ọ na erigo gị guy na erigo my brother guy o eriri ya guy mgbe na Naịjirịa eriri ya guy 70,000 nna nna agwa this guy na ndị ahụ ndị wayo sị m gịnị 18 million ka m na-akọ ihe a n'isi ọdịkwa m mma nọ 18 million anyị na m na-eji okwu ụdị 18 million naira ya nsị ya nwanne ihe ahụ mugu nọ guy ka a na-arụ gị sị m gịnị gịnị ya 18 million naira the same thing ka mmụnụ na-eme the ka mpụ na-eme ịghọtago because unu ama na this brain ifuru ebe a ihe a dịka all program nyere ka o ji arụ ọrụ so they have give them this program to work and this program is being put into you okay na ị nweziri chance of computer nwee chance of facebook nwee chance of ndozi ọdịnala na-ekwu okwu your mother enwere that chance your father enwere that chance so all dị easy for ngonwa to learn easily than them ha nwere ike ilen easily but ebe ahụ bụ the problem ihe gana fight how do you solve the problem because the problem is vacuum this problem came from vacuum the problem came from vacuum the problem ndị a ma mgbe mgbe mgbe ndị ọkụkọ ọkụkọ bụ ya bụ igbo ịghọtago onye nwa mere ị gaa n'ala igbo ọkụkọ dị very important every family nwere ọkụkọ ebe ahụ na ama every family nwere ọkụkọ n'ime ụlọ ha every family because ọkụkọ symbolizes hard working hard working kedu ihe eji akpọ oke ọkpa oke oke ọkpa because why oke ọkpachie divide rule is a desire is a symbol of desire oke ọkpa wụ symbol of desire oke ọkpachie kedu ihe egbe ji ebu ọkụkọ egbe si na ya na ọkụkọ gbara ndụ ọkụkọ hapụ ya buru oke ọkpa na-atazi oke ọkpa ajụzie egbe egbe egbe e, egbejuzi ọgụgụ nna ka ema eri nga ebe ọ dị ọ na-atị ya nwanne na makọ mebere nke ada na achọ ya achọ enwere mbọsị m jere ebe nwa agwọ chụba m ọsọ jiri nke dafuo ya ka nna achọ nna nna anyị ha bara anyị afa go and look the afa ma afa nna ma all the whole surname look the surname and look the name so that you can understand any day because the the the, the oath na nekwe anya ka m gwa gị dị mmadụ ihe igbo people recognize mmadụ human being is ọ bụrụ about beauty of life is about savior igbo is the savior means savior nothing more nothing else anything added is based on is based on ojos desire but the real meaning is savior because why mmadụ na igbo meanri life guide because mma is word mma is guide mma's word is guide then ndụ is life is life guide is what mmadụ means in Igbo and is a pride and honor for us anyị agaghị atụfue ije soro ha na-ekwu beauty of life you are making mockery of the philosophy of your ancestors gịnị bụ beauty of life there is nothing like beauty na onye Igbo ndị Igbo si na agwa bụ mma nwaanyị what is the beauty there? ndị Igbo si agwa bụ mma nwaanyị what is the beauty I don't know. nwa bekee si gị beauty wu ndị nwere isi ngwụda ị nwere isi ngwụda go and dictionary and see the beauty ị na-acha ọcha ị nwere isi ngwụda unu eteti blichin cream goro brazilian head ti n'isi ịchọrọ inwe beauty igbo amara datin ihe igbo ma agwa bụ mma nwaanyị oyihe anyị ma simple as abcd ọsị anya gwara akpa nsị asị ya akpa nsị na-eji ka unyi as long as na omume dị mma ọ ihe ndị igbo ma asị mma bikos omume ahụ mean sharpen mmadụ nkọ ọ ihe o mean na the mmadụ nkọ the mind is being sharpened simple as abc d ụmụ ibe ọ ihe anyị ma n'anya ka m gwa ụnụ mgbe nna ụnụ nne nna nna ụnụ gbara ndụ with nature nature mmụọ because mmụọ ahụrụ na afụ ya wụ the source of life is negation creation is negation mmụọ ahụrụ na afụ ọ ya ka na-akpọ negation because oya with the darkness that man the light but the ọnwụ gịnị na-arụkọ ọrụ a i will go into this concealment to create you but you will bring me out you see you see the game here but any day you betray me i will take everything away from you that is why na ana igbo enwere every mineral resources even gold and diamond na ana igbo because all the tools enyere gị then gave you the tools to work enwere so many secret agaghị ekwu na public here about igbo land about everything about igbo enwere m evidence i have evidence to prove that igbo means savior nothing more nothing else igbo means savior nothing more nothing else from beginning oh, many people si ebe a philosophy most of islam most of judaism most of christianity the book is been written from this philosophy ha use eyuzie because you can never go ngwụnọ you can never bound because ndị mmadụ che na bounding religion abụghịkwa worship religion wụ for bounding because if there is no religion ị gaghị enwe culture every cultural celebration is based on religion ịmakwa every celebration a na-eme n'ụwa is based on religion all religion ka a na-use wee united the people before you have the culture celebration of the religion ka ị na-eme na culture before you have government ọ bụrụ na ị religion enweghịkwa ihe ị ga-eme ị gaghị eme anything because how do you ban the people how because ndị anyị na this thing will joke life is not a joke the computer there is religion religion is the computer that bounds people you don't know that is why ndị ugwu na-eji eti unu ihe na-egbu everywhere because why they are, they are, they are unite they are bound with one philosophy nke anyị ndị akwuru ndị na na-eje Israel ndị esi na Rome na-eje ndị esi na ugwu awụsa na-eje so nonsense if you don't have your own religion enwere you are nobody mere ebi you can never unite you can never bound yourself that is pure dirty truth you gaghị eme how do you get na nwanne n'anya how can you do that is impossible so ụmụ ibe ọ ka mma na otu a ndozi ọdịnala bịara na ihe nna agwa ụnụ ihe ahụ because we have done almost 50 percent work anyị emene 50 percent work of this thing because anyị na-ekwu ya otu abụrọ because na anyị chọrọ ka anyị kwuo ya ihe mere anyị anaghị abịa ebe daily bụ because of na we have a lot of work doing all these things we want to cover them up before enwere ihe ị nwere ike ime nwere esi you know how these things work you can do them ịmara ka ha si work you can never nana ị gaghị arụnwu mekanik ọ bụrụ ịmara how this engine work ọ bụrụ na ịma ha ka injinia si arụ ọrụ ị gaghị ya so anyị ma na igbo ihe igbo pụtara that thing igbo is based on and this thing the foundation of igbo has na any day we go to this and found this ring this land will be given back to us simple as abcd na-enye kewụrụ datin ihu na afụ kewụrụ ndị amị ihe ndị amị bụ atịrị atịrị in your body that your body enwere ihe na-akpọ atịrị system go to dictionary and find what is atịrị system datin need muscle all datin na move the blood inside your body so only the muscle to pressure the blood so that military na-afụ onye nwa na pressure the government is the blood so the military na pressure the blood so that the blood will be because all blood na-aga e remove all the whole condemn element na ahụ gị na-ewepụ from the oxygen if you sign contract with nature nature will lead you anywhere that's why America ji wee sị gị in God we trust in God we trust bụ ịgọ mmụọ ihe ọ pụtara Igbo because ịgọ mmụọ bụ na I can never deny this energy that makes light mmụọ bụ energy dey because eke jesi nna jee mụtara m ọkụ jee mụta ọkụ mụọ nwa ịmụọkwa ihe amamihe so give mmụọ bụ that energy that gives light nwa bekee ji wee sị gị nwa amerịka sị gị in god we trust that they can never deny this energy forever and ever ndị igbo ji wee sị gị gọ mmụọ gị gudo mi na-ejeje na gị gudo ya gudosie ya ike because that is only where you can go and see road ọgwa ji ọkụ ọya ji ọkụ na ọya wụ nji ọkụ yuka na onye isi ọ na-edu onye isi onye isi anaghị edu onye isi so mmụọ bụ isi ya bụ isi isi bụ isi na nnukwu igbo isi bụ isi so anya o ji afụ ụzọ bụ gonwa he need to sharpen your own so that you can fuse with nke ya because nke isi ka isi ọ bụ isi bụ the power then ị wetezie nke shapụ nụọ ya ị na-afụzi ụzọ na-apanye gị amamihe ọ na-apanye gị uche ọrụ ndị Igbo sọ na-apanye uche ọ na-apanye gị uche ị na-afụ ụzọ ọ na-apanye gị uche ị na-afụ ụzọ nke a na-efuru ụzọ bịa fọzikwe imeghe ebe ị na-eji ikpuru isi isi eke sọsọ your pleasure bụ ihe a nwanne this is not life ihe ị na-afụ n'ụwa is not life this is slavery ihe ị na-afụ because ka ihe mere eji wee mee workers day in May because May is the third day third day symbolizes workers day n'anya in Igbo language ofu abụọ atọ atọ bụ ihe tọrọ atọ atọ means oru means ọrụ means labor so the workers day of the earth is in May so all oh, your desire is about slavery all oh, ihe ị na-enwe as a life living nwanne ọ bụrụ about money you can have money plenty quantum as you like but it's about society it's about having honor and dignity restoring that nna nna gị mere debere ha ebe ha nọ the land is being given to them because of their honesty and dignity not because of shouting nonsense if you want it then give it to you nna gị si mmụọ aha nyere ha anị aha Dat mmụọ that darkness that mastermind the light gave them this land this land will be taken away for you any day you leave the land and you leave the land and take it are you in control of the land in gwana ijaya control here no nothing is impossible as long as you do the same thing you are told to be do the land will be given to you back and back it up with ọkpụkpụ enye gị back up with ọkpụkpụ because o nwere mgbe mmụọ ga-arụ nwa ọrụ without having the atịrị atịrị ị nidiri atịrị to clean up the system but ọ bụrụ ihe a na-ekwute n'okwu ọwa ihe a na-ejeta n'ọgụ ị ga-ebugodo ụzọ dozie ụzọ olise bụrụ ụwa ka ndị na-ekwu okwu ndị ụka si ekwu idozisi ụzọ a sị na a na-awara ya ụzọ awagharị ịwasị ụzọ mmiri wee pụta ọgaba ịwagha ụzọ mbuze pụta o mebisi ụlọ gị ịwasi ụzọ mmiri pụta ọ na-aga aga anyị nwawo ndị Igbo ihe Igbo pụtara wụ sevio onye si ọ bụghị ya ya bịa ka anyị ya onye si ọ bụghị ya from all the whole igbo culture anyị amụọ na ya amụọ ka akwụkwọ anyị na-eje na ife afụ na nzuzo afụ na mmụọ ịghọtago that is why ọ na ụnụ watch ya most of uh, watch ya most of my comment enwere ihe m na-anaghị ekwu sometimes people nwe na dị surprise nwanyị na naghị eme otere tia because that thing dey against the philosophy of nna nna gị because you have been deceived ịghọta ihe a na-akọ ịma na enwere ihe ị ga-eme nwe ihe ị gaghị eme ịma ha na ndị a na-egbu unu na na-etinye gị na opposite side ha na-egbu gị because they say i want to defend nature that you are the one disturbing the nature yes that is why they kill you and they justify it ụmụ ibe asị m ka ọ dịrị na mma anyị ga-afụ na echi